AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị ndewo udo dịrị gị ama m na ezinụlọ gị bụ ndị nke nwekwara ọṅụ nke Chineke ana m eji obi ụtọ na-anabata gị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị nke taa nke bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ biko ọ ka bụkwa otu okwu ahụ mmekọrịta ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa bụkwa nke anyị na-eleba anya n'ime ha ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị ndị a bụ otu mmadụ ga-esi wee hụ na mkparịta ọrụ nke ya na nwa okorobịa maọbụ nke ya na nwa agbọghọbịa si bụrụ ihe o lere anya na-agaghị anọgide anọgide ya achị ụzọ gburu isi ya mgbe na dịbeghị nke merenụ kama ọ dị ndị na-eme ihe a ndị na-enweghị obi a na-eji asị mba ozuola otu a ọ bụ ezie na ọ bụ ihe mwute nye anyị mgbe ọbụla ọ dabara otu a ụfọdụ n'ime anyị a na-amakwanụ mgbe ụfọdụ na ihe ndị a mee na ọ ga-abụ ụzọ Chineke na-esi azọpụta mụ na gị o kwesịrị ka anyị chọọ ezigbo ụzọ nke anyị ga-esi wee bụrụ ndị ga-ewere onwe anyị wepụ na mkpakọrịta ọrị ma ọ bụ ngakọrịta nke anyị bara n'ime ya na-agaghị enye anyị obi ụtọ na ihe nke anyị lere anya anyị ji na-abanyeje n'ime ya mgbe gara aga otu nwa agbọghọ na nwa okorobịa bịara na-akpa ma mgbe nke nwa agbọghọ ji bịa hụ na ike agwụla ya ebe nwa okorobịa nọ ọ dịkwana ihe nwa okorobịa mere ya ikekwa ọ bụ na ọ hụ na onye o chere ka ya mma ma ọ bụ onye o chere ka ya nwee ego ma ọ bụ onye o chere ka ya nwee izu nwa agbọghọ agbachi nkịtị na-achọ ụzọ ọ ga-esi gụkọtacha ihe ndị o chere bụ ihe na-ekwesịghị ihe na-emeghị eme ọ bụ ihe na-emeghị eme na mgbe o chekọtachara ihe ndị a niile ya na-eche ohere nke ọ ga-eji bịa gwụsasịa ya nwa okorobịa ma hapụ ya otu ahụkwanụ ka ọ dị ụbọchị ahụ ruo ya awụsasị ya nwa okorobịa n'ezie obi atọghị enyi m nwoke ụtọ ya bịa chewe ihe o mere o nweghị ihe o nwere ike icheta bụ ihe o mere m na-asị na ụzọ dị otu a adịghị mma ọ dị ndị ọ na-abụ mgbe ha chọtara onye ọzọ ha chere ka onye ha na ya na-akpa mma ha chee ihe ha ga-eme ha agaghị ahụ ihe ha na-eme bụ ha kpọrọ onye nke ahụ ha chọtara ọhụụ bịa n'ọha ma ọ bụ ebe e nwere ọgbakọ ha mara na onye nke ọzọ ahụ nọ na ya mgbe ha rutere ebe ahụ akparamagwa ha n'ezie ga-agwa onye nke ahụ na ọ dịkwa ihe eji ya kpọrọ biko tutu anyị na-eme ihe ndị a ka anyị leekwa anya ọ bụkwara na anyị otu anyị ga-esi wee hụ ụdị nkewa nke ga-abịa n'etiti mụ na gị ma ọ bụrụ na anyị narị akpa akpa na ọ dịrị ọtụtụ ihe nke jikọtara anyị gị onye na-ege ntị biko ịgbachi onye gị na ya na-akpa nkịtị ma ọ bụ ịnọkọtara ọ kpọọ gị ịgaghị aza ya ịza aza gị ghara ụgha nke a ghakwara ụgha nke ọzọ tụkwasị ya n'elu ị gaghị ekwe ka ihe doo ya anya ma n'ime gị ikpebiela na ị na-ahapụ nwa okorobịa maọbụ bụ nwa agbọghọbịa ọ naghị enye aka dịka anyị kwuru mbụ mgbagharịta n'ụzọ dị otu a na-enye nsogbu ebe ọ dị ukwuu nke ka nke ma otu onye n'ime mmadụ abụọ a bụrụ onye were obi ya niile wee tinye na mkpakọrịta a ị na-etinye onye ahụ n'ọnọdụ ịnọ na-eche ọ bụ gịnịkwanụ ka m mere ebee ka m si mejọọ nwatakịrị a ụbọchị dị otu a lekwa ihe ọ chọrọ emekwara m ya ọ bụ gịnị ka m mere ikekwa ya bụrụ onye onye nke mbụ na-ahapụla onye nke abụọ ahapụ ya ka m mee ka ị mara n'ezie ọ dị otu onye n'ụbọchị dị taa nọnụ na-enweghị di n'ihi gịnị onye nke mbụ bịara mgbe o ji kweta onye ahụ ahapụ ya chọrọ onye ọzọ onye nke abụọ abịa ya ekwetakwa onye ahụ ahapụ ya chọrọ onye ọzọ onye nke atọ bịa ya ekweta onye ahụ hapụrụ ya mgbe onye nke anọ bịara ya sị ha tụwakwa ọ bụghị mụ na unu ma ọlụlụ di ma alụghị di ya ọ dịkwa nke gbasara m unu gawara nke unu ka m gawara nke m nwaanyị a n'ọrụ onwe ya amakwanụ m ma ọ dịrị ya mfe ịnọrọ onwe ya ma ọ bụ na ọ dịrị ya mfe nke a bụ ihe m na-enweghị ike ịkọ kama ọ bụ onye na-eriju afọ ọ dịghị ihe ọ chọrọ na ọ naghị emere onwe ya gị onye na-ege ntị biko ana m achọ ka anyị mara sị na ngwa ngwa ịchọpụtara ụdị ihe a n'ime mmadụ ma ọ bụ ọ dị agwa onye ahụ na-akpa na-ekwesịghị ekwesị ahapụla mmadụ n'ihi gịnị na o nwekwaghị ike ime ihe ndị ị chọrọ ka o meere gị na ndụ gị kama ọ bụrụ na o nwere arụ ịhụrụ n'ime ya chọọ ụzọ ị ga-esi wee gbanwee arụ ahụ nke a bụ otu ndị toro eto ndị a na-ahụ dịka ndị toro eto ọ bụrụ ndị bekee ha si ọ maturity ọ bụ otu a ka onye ọ bụla nke hụrụ onwe ya na onye tozuru oke na-esi agbanwe ihe ụfọdụ hụ na eh, mkpakọrịta ahụ bụkwa nke na-aga n'ihu ma ọ bụrụ nke ha lere anya na ha ga-enwe ike mezie ihe ndị ahụ ma na-agakwa n'ihu ekwela ka ị bụrụ onye ga anọ nọ, gị na-achọ otu ihe ma ọ bụ nke ọzọ na-abụghị eziokwu were nyagide nwa okorobịa ma ọ bụ nyagide nwa agbọghọbịa ị nwere ike gasị na ịhụrụ nwa agbọghọbịa nke gị na ya dị na mma dịka otu nwa okorobịa mere mgbe gara aga si na onye ọ chọrọ ya na ya ịkpa ma lụọkwa gabụ onye ya na nwanne ya nke ọ tọrọ bụ enyi o kwesịrị omume o kwesịkwara omume n'ihi na ọ dịghị ihe a na-emekwa ugbu a kama ihe m chọrọ ịjụ bụ ihe ahụ ị na-ekwu o doro gị anya ka ị na-achọ ụzọ ị ga-esi wee hapụ ya karịa ịgwa ya sị nwa agbọghọ maka ihe dị otu a maka ihe dị otu a nke bụ eziokwu n'ime obi m ana m asị ka ị chọrọ onye ọzọ n'ụzọ ọ ga-ekwe ya nghọta nwa okorobịa a mechara gaa lụọ onye ọzọ mgbe ọ lụrụ onye ọzọ o mechakwara chọrọ nwa agbọghọ nke ahụ o ji okwu ụgha ma tụpụ bịa mgbe ahụ nụ ịhụna ya na onwe ya gala were aka bere awọrọ ebe ahụ ọ gara ọ makwa ihe ọ ga-eme ya chọrọ nwa agbọghọ ahụ bịa ma mgbe ahụ nwa agbọghọbịa ahụ gwara ya na o nwekwaghị mmasị ebe ọ nọ ọzọ ihe anyị na-ekwu okwu ya bụ na ọ bụrụ na ị hụrụ na o ruola mgbe ị ga asị onye gị na ya na-akpa biko nọrọtụ otu akụkụ lezie onwe gị anya ọ dị ihe ndị ahụ bụ ihe na-eko achịcha n'ime gị dozie ha nke ọma n'ụzọ na ọ gaghị eweta nramahụ pụta n'ihu onye ahụ ka gị na ya kpaa ya unu kpasaa ya mbara ya ahụ ihe iji na-ahapụ ya mepee anya ya site n'ikpe ekpere ka ọ mara sị na o nwere ike bụrụ na Chineke na-atọpụ ya na agbụ mgbe ị mere nke a ị ga-ahụ na gị onwe gị ọ dị onye ọzọ gị na ya na-akpa ọ ga-abụ ọkpụkpa nke ga-enye gị ihe ị chọrọ ya onwe ya ga-eji obi ruru ala chọrọ onye ọzọ nke ya na ya na-akpa lee ihe ize ndụ dị na ihe anyị na-ekwu okwu ya ọ bụghị ihe ọ na-abụ emechaa mgbe ahụ ya achịsa ya ndị Igbo na-atụ ilu ha sị na echiche be akpa onye ọ bụla nye nke ya nwa okorobịa ahụ bidoro nụtawa ahụhụ gị na ya na-akpa ya na-azụ gị emere gị ihe niile zụọ gị n'ụlọ akwụkwọ gị gbalite nweta ọrụ bekee ma ọ bụ otu ihe mere ya mgbe gị na ya nọ ya bụrụ na ọ dabara n'ihe mberede nke okporo ụzọ otu ụkwụ arụọ ya nwa m nwaanyị nke a o zuru gị sị na ị gaghị lụkwa ya gị nwa okorobịa nwa agbọghọbịa ahụ ji ego nke ọ tara ahụhụ kpaa bulie gị elu gị bụrụ onye na-eri nri n'ụbọchị nke taa na otu ihe e mere ma ọ bụ ihe ọzọ nke a na-ekwesịghị ịkpọ ihe amara na m na ọ dị ihe na-emenụ mmadụ asị ihe a m hụrụ ahụkwa m ya m sị nke a na-ekwesịghị ịkpọ ihe ọ bụ ihe kwesịrị ime ka ị hapụ nwa agbọghọbịa tara gị ahụhụ bulie gị mee ahịa ị na-azụ na-aga nke ọma n'ihi na ị nwetala ego gị kwe ka ekwensu mejupụta obi gị onye ọ dịghị ahụhụ ọ tara abịa bụrụ onye ga-eri uru ihe onye nke ọzọ lụpụtara biko kpachapụ anya ndị Igbo na-asị arụ ugbo m onwe m ọkwanụ ya bụ erigbuo m onwe m ekwela ka mmadụ tara gị ahụhụ nke efu mgbe ị na-eme nke a ka onye nwe m duzie gị ka ihe ọ bụla nke ị na-achọba ihe ọma bụrụ ihe ga-eru gị aka ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke bara gị ụba ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m na-ege nti, n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nso. mma mma ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba abụ unu dị ụtọ unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara Chineke na ngọzi Chineke baro n'ụba n'aha Jizọs amen ezi enyi m ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ụmụnne anyị ndewokwanụ ụbọchị taa akwụkwọ ụbọchị ọma ọzọ mgbe okwu chineke gaji edọdịla ntị anyị isiokwu anyị taa na-asị ịhụ chineke n'anya ịhụ chineke n'anya ebe anyị gaji ewere nwa ọkụkọ bụla akwụkwọ ndị efesọs isi ka anọ amaokwu ka nọdụla nke isi ma tutu anyị akọ ka anyị kpere chineke nna anyị biko ga-egosi anyị otu anyị ji ahụ anyị anya kwee ka anyị bụrụ kere ka esitere ịhụnanya nyere anyị aka ịnọrọ okpuru nke ka e wee zọpụta anyị kọrịsịa ndị na-ege ntị taa arịọ m n'aha Jizọs ndị Efesọs 4:4-6 ebe ahụ na-asị otu arọ dị otu mmụọ dịkwa dị ka a unu n'ime otu olileanya nke ọkpụkpụ unu otu onye nwaanyị dị otu okwukwe dị otu baptizim otu chineke na nna nke anyị niile onye bụ isi anyị niile onye sitekwara n'aka anyị niile na-alụ ọrụ onye na-anọkwa n'ime anyị niile site n'ebe ahụ anyị gwere nwa ọkụkọ anyị ụmụnna m akwụkwọ nsọ sịrị enwere otu arụ enwere naanị otu arụ arụ ahụ bụ gịnị anyị agala akwụkwọ ndị kọrịntị nke mbụ isirila abụọ amaokerila atọ ebe ahụ sị n'ihi na e mere anyị niile baptizim n'ime otu mmụọ ịba n'otu arụ ma anyị bụ ndị juu ma anyị bụ ndị jental ma anyị bụ ndị nwere onwe anyị ma anyị bụ ndị ohu emekwara anyị niile ka anyị ṅụọ n'ime otu mmụọ ahụ akwụkwọ ndị Galeshia isi atọ amaokwu iri abụọ na asaa na asaa n'ihi na ka unu niile a bụ ndị emere baptizim ịba n'ime kraịst unu yikwasị kraịst ọ bụ gịnị mere anyị ji baptizim ịba n'ime kraịst ọ bụ n'ihi na jizọs kraịst ya bụ onye isi nke nzukọ akwụkwọ ndị efesọs isi mbụ amaokwu iri abụọ na abụọ ruo iri abụọ na atọ se lee na chineke tiri ihe niile n'okpuru ụkwụ kraịst ma nye ya ka ọ bụrụ isi n'ebe ihe niile dị nye nzukọ ya kevela ahụ kraịst a na-ekwu ya bụ nzukọ kebela chọọchị bịa bụ ahụ kraịst ahụ efishans 5:23 sị n'ihi na dị bụ isi nke nwunye dịka kraịst bụkwa isi nke nzukọ ya bụkwara onye nzọpụta nke arụ ahụ nke kraịst bụ nzukọ ya n'ihi nke a mgbe akwụkwọ nsọ na-asịla nwere naanị otu arụ nwafọtabụla enwere naanị otu nzukọ ụmụnna ọ bụ na otu nzukọ naanị anyị nwere n'ụwa taa ị ga-enwere ike ịza ajụjụ ahụ onwe ma nzukọ ahụ nke jizọs nwere elu ụwa a kpọrọ ya ụzọ jizọs the way of jizọs ọrụ ndị ozi na 10:23 emekwara ka anyị mara tụlee nwere naanị otu mmụọ otu mmụọ ahụ bụ otu mmụọ nsọ e nwere otu olileanya olileanya ahụ bụ olileanya nke nzọpụta nke bụ ọbịbịa abụọ nke jizọs anyị nwere otu onye nwaanyị otu onye nwaanyị ahụ bụ jizọs kraịst e nwere otu okwukwe okwukwe ahụ bụ okwukwe n'ime jizọs kraịst akwụkwọ nsọ ada asị na jizọs na onwe ya na akwụkwọ jọn 14:6 bụ ụzọ eziokwu na ndụ ladụ onye ọbụla ga-ebepụta chineke ma ọ bụ site na kraịst na e nwere ụzọ abụọ ebe anyị ga-akọ Matiu 7:13 na 14 anyị lee anya Matiu 7:13 and 14 anyị lee anya Jizọs bụ ziziokwu na ndụ anyị lee ma ga-ekọta ụzọ ka Jizọs bụ Matiu 7:13 14 na sisinụ n'ọnụ ụzọ dịwarara baa n'ihi na o bosiri ka ọnụ ụzọ ahụ dị mbara ka ụzọ ahụ dịkwa nke na-eduga ọtụtụ ka ha dịkwa bụ ndị na-esi na ya n'afọ 14 n'ihi na awarara ka ọnụ ụzọ ahụ dị mkpagide ka ụzọ ahụ dịkwa nke na-edu ha na ndụ ole na ole ka ha dịkwa bụ ndị na-achọta ya na jizọs kraịst ọbara chineke anyị ga-esila ụzọ ka ahụ kedu obosara ka ọnụ ụzọ ya dị mbara nke na-edu ha n'ịla n'iyi ta anyị ga-esila jizọs bụ ụzọ ahụ dị warara ka ụzọ ya dị mkpagide nke na-edu ha na ndụ ọ bụrụ na akụ akwụkwọ Luk 9:54 to 56 a na ihe mere ndị ebe ahụ nke Jizọs provuru ma ọ ga-abụ osisi na ya abịakwa ịla ndụ ndị mmadụ n'iyi ndị Samaria jụrụ ịnabata Jizọs ndị na-eso ụzọ ya labụ ndị a na-akpọ ụmụ nke egbe eluigwe James na John asị Jizọs esi ka anyị kwuo ka ọkụ n'eluigwe mere bịa Jizọs asị unu amataghị aha mmụọ dịrị ime unu n'ihi na nwa nke mmadụ abịaghị ịla ndụ ndị mmadụ n'iyi kama ka o wee bịa zọpụta ahụ nke bụ na jizọs kraịst bụ ụzọ ahụ dị warara nke nzọpụta ma ọ ga-abụ nke na-eduba na ndụ jizọs abụghị ụzọ dị obosa nke na-eduba n'ịla n'iyi na ụzọ ahụ dị warara ọ bụ gịnị ụzọ ahụ dị warara bụ ụzọ ka ige ntị n'iwu chineke ọtụtụ mmadụ ejighị achọ ike ntị n'iwu chineke n'ihi na ọtụtụ n'ime anyị chọrọ ime otu dị anyị mma anyị chọrọ ibi obi ka aka anyị anyị achọghị nọrọ okpuru iwu chineke anyị achọghị ike ntị anyị chọrọ ime otu dị anyị mma ma jizọs bụ ụzọ ka ige ntị nke chineke lachọ ka anyị gaa otu masịrị anyị ileba anya n'akwụkwọ Deuteronomy chapter 11 verse 28 ege ịchọpụta kpọmkwem na nke ahụ bụ eziokwu na chineke gwara ha gwara ndị juu sunu na-esitekwala ụzọ m gwara unu gaa Deuteronomy 11:28 ma nkọcha ahụ ma ọ bụrụ na unu egeghị ntị ihe niile jehova bụ chineke unu nye n'iwu ma na ewezụga onwe unu n'ụzọ ahụ nke mụ onwe m na-enye unu n'iwu taa ka unu wee jesoro chi dị iche iche ọzọ nke unu na-ama isila ụzọ ahụ ụzọ ahụ nke m nyere unu unu esi n'ime afọ nkọcha dị nke ụzọ ahụ a na-ekwu okwu ya bụ ụzọ ka ige ntị ọ bụghị ụzọ ka ajọ omume jizọs bụ eziokwu eziokwu la agwaghị agwa eziokwu na onweghị ihe atụkwasịrị ya n'ihi na chineke sị Deuteronomy 40 unatụkasakwara nwere okwu ngwara unu unu ewefụkwara ewefu Jizọs bụ ndụ ebighị ebi Jizọs bụ ndụ ndụ na ozuzu oke n'ime ụwa na na ebighị ebi na gịnị bụ ihe a na-ekwu okwu ya gịnị ihe dị n'okwukwe Jizọs ọ bụ ige ntị n'ebe a ka ntọchi obi ndị nsọ bụ na ihe Chineke nyere iwu na Jizọs ka bụ 14:12 mkpughe a na ahụ wesara nwaanyị ahụ wee bụ ibu agha meje mkpụrụ ya nke ndị fọrọ bụ ndị na-edobe ihe niile Chineke nyere iwu ndị na-enwekwa okwukwe n'ime Jizọs ọ bụrụ na okwukwe nke gị na-ezighị gị Chineke ntị mana ala ọ bụla ya bụ naanị nzukọ ahụ fọdụrụ ya Chineke ọ bụkwa na okwukwe nke gị na-emerite iwu Chineke nwanne m ị ga-aga iji ire gị gụọ eze gị ọkụ akwụkwọ nsọ atụle nwere otu baptizim otu baptizim ahụ bụ baptizim emikpụrụ mmadụ na mmiri taa e nwere ọtụtụ ụzọ dị iche iche a na-eme baptizim ma akwụkwọ nsọ atụle nwere otu baptizim abụghị n'ime gịnị ọ bụrụ ime ba n'ime jizọs kraịst n'ihi nke ụmụnna m a na-ekwu okwu sị la ndị hụrụ chineke nanya bụ ndị ahụ ndị na-eso nzọmụkwụ ya ịkpọ ala nye chineke dịka okwu onye nwanyị kwuru dịka iwu chineke kwuru nzukọ ahụ a na-ekwu okwu ya otu arụ ahụ jizọs nwere n'ụwa taa bụ ndị ahụ ndị na-edebe ụbọchị izu ike chineke okpukperechi nke chineke ziri site n'ite ebe ọ bụ agha hụrụ ha chọọ ha n'ihi na jizọs pụrụ isila ala nye nna n'ụbọchị izu ike n'ihi na akwụkwọ luk fọsis so webịara nazaret ebe a zọpụtagharị o weba n'ụlọ nzukọ n'ụbọchị izu ike dịka ọ na-eme mgbe dum dịka ọ na-eme mgbe dum o weza akwụkwọ azaghị na mma malite ego gịnị bụ ihe a na-ekwu okwu na jizọs kpere kpọrọ isi ala nye nna n'ụbọchị izu ike nke bụ ụbọchị nke asaa nke bụ satọde pọl onye ozi na ndị ozi ndị ọrụ kpọkwara isi ala chineke n'ụbọchị izu ike ọrụ ndị ozi 17 Vas 2 olu 18 vas 4 Jizọs chetara gị onwe gị ebe nọ nke a kwesịrị inye ọṅụ Jizọs chetara gị onwe gị ebe nọ la nzukọ ọbụla gị chọtara onwe gị onye nwaanyị na-akpụ gị ka ị wee fụta n'ihi na John 10 16 sị dịka nna m makwara m mụ onwe m makwara nna m ana m atọgbọ ntọ m n'ihi atụrụ m atụrụ ọzọ ka m nwekwara nke na-esite n'okike nke ndị ahụ ka m ga-eduta ha ga-anụkwa olu m otu igwe atụrụ ga-adịkwa otu onye ọzọ atụrụ ga-adị kebụla bụla nzukọ ahụ fọdụrụ Chineke ndị ahụ hụrụ Chineke bụ ndị na-ege Chineke ntị nwanne m ị pụrụ iso n'ime ha nwanne m ị chọrọ ịbụ nke Chineke nwanne m ị kwesịrị ịnọ n'okpuru ịhụnanya nke Chineke site n'ige ya ntị debe ihe niile onye n'iwu soro ndị a bụ nke Chineke ka ị na-eme nke ọ gaji edere gị mma onye nwe anyị na-ege Chineke ntị nzukọ ahụ e bịa soro n'ime ha onye nwanyị mere mma narị ekele chineke niile na enugwu okwu lọnụ ụmụ taa ka ndị nụrụ ya nụta ndụ nụta guzosi ike nụta nchegharị nụta nzọpụta n'aha kraịst bụ onye nwe anyị amen amen amen onye mgbasa ozi anụcha imeela n'ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke gọzie gị ka ọ gbaa gị mmụọ gị na ezinụlọ gị ezi enyi m na-ege ntị rutena anyị nso ọ bụrụ na ihe ndị a masịrị gị n'ụzọ dị otu a 0706 3637 224 0706 3637 224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at at yaho dotcom ka Chineke gbaa anyị ume ka anyị wee hụ ya n'anya karịsịa n'ime ụwa anyị nọ n'ime ya amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe gboo